Eh, ụtụtụ ọma na ụmụ ọdịnala Igbo a sị nkachi tata bụ ketara anyị ihe ọma ma kepụrụ anyị ihe ọjọọ a sị na anyị ga-ejere obodo n'ara obodo a sịkwadị na kakaka ya amaghị na jijiji anya amaghị a sị m osisi fụrụ anyị na-atụ ufe na ofere ya mapụ ya ọnụ a sị m onye si ha ji wee nọrọ anyị nọgbuo onye a na ndụ onye si ife anyị ji wee dịrị anyị digbo onye a na ndụ onye echechi ihe ọjọọ ya eme anyị ya ma onwe ya maka na onye mere ibi ya a sị m ihe ọma dị n'elu ya dara anya na na ya pụrụ anyị ome ka ụwa were anya ha wee fụ aka m bụkwa onye nke gị ihe eze na Ugochi tubara na Oraifite abụ m onye isi nchụàja na Ugochi tubara na tempụl anyị na-agba afa gba afa miri emi lụkwazi ọrụ mmụọ dị iche iche abụkwazị m onye nchụàja na ọdịnala Restoration Prime Ministry bụrụkwazị onye mgbasa ozi ọdịnala Igbo <clears throat> my mission is to help people live better life n'oge awa nke eziokwu nke ụbọchị taa <coughs> sorry n'ụbọchị taata bụ eke isiokwu anyị ji wee bịara ụbọchị taata bụ the characteristics of a prophet onye na-akụ amụma anyị ga-akọwara gị ihe oge abụọ bụ na ọ na-eme na ndụ gị ị marụ na ịbụ onye akpọrọ ọrụ n'ụdị ịkụ amụma ụfọdụ na-abịa ekwuo prọfet ha eche na akụkọ mgbe ochie maọwa akwụkwọ akụkọ ndị ụkọ ọbịa ụfọdụ amụrụ na ịkụ amụma dị n'ala Igbo mgbe gburugburu bifo ụka abịa a ka bụkwara ndị na-akụ amụma kịta mana ọdụ ụtọ na ụfọdụ aghọtara ihe na ha bụ onye amụma maọbụ na ihe na-eme ha ha mara ndị ha mụrụ dị ka a ga esi wee jee ozi a. dị afọ n'uche nke ha bụ na amụma adọrọzi ma ọ bụ nọ ndị ụka ọbịa ndị uwe mwụda na bụ ndị na-egbu amụma <laughs> so taa anyị akọwara ihe ọ ga-agba ọ na-eme na ndụ gị mara na akpọrọ gị ọlụ na ụdị ewu onye amụma ma bifo anyị gaa n'iru n'ụbọchị taa o nwere ọkwa dịgasị mkpa anyị ga-ama anyị masị ọkwa ndị anwa anyị wee gaba n'iru na ya bụ nkụzi n'ụbọchị taa nke mbụgoro bụ echefukwana na anyị na-achụ aja anyị na-achụ kwa ọnwa kwa ọnwa anyị na-achụ 14 days ya bụ aja bụ aja mbụ n'elu aja ịpụta ihe na aja dị ude anyị na-achụ mana nke ọnwa mee bara uru ma dakwa ụda pụọ iche n'ụzọ pụrụ iche maka na ọ danyere n'ọnwa iji e eserebreti mmụọ niile na-apụ apụ n'Ugochi tubelu na tempụl danye n'oge eji eselebreti mmụọ niile na-apụ apụ festival and anniversary of the temple ya abatara nke ọnwa dị wee pụọ iche anyị bidoro ịchụ aja anọ ka ọ dị ọnwa dị na 8 the 14 days ya bụ na 21st na that 21st anwa anyị ga-egbu efi wee wee si ilu ya bụ aja achụrụ 14 days then mekwazie saraka ee ịbịakwa n'ụbọchị anwa a ga-eri nwụọ n'ụbọchị anwa a ga-esi ụdị nri dị iche iche then mekwazie ya um, mesara ka mmanya dị iche iche ga-adịkwa n'ụbọchị anyị bịawa ṅụọ ọgwụ afọ na anyị kwadosiri ike na nke ikpeazụ a nke a bụ ihe ị kwesịrị ịma nke ọzọ bụ ndị niile na-esonye na aja ụbọchị anwa anyị ewetakwara ha sendikwara ya de vidio na WhatsApp sọ ndị sonye na aja ka a ga-emere nke a maka ụnụ mana ihe ọrụ anya ya na-esewe na soshal midia ten ụbọchị a nnukwu ụbọchị o nwere ndị a ga-achụrụ aja dị iche iche aja aka mkpa nwee ndị ihe ọrụ ka enye enye aja ekene maka ihe ndị afụrụ anya mere ha a ga-achụkwa aja eburu ma aja dị iche iche ụbọchị ahụ oke ọfọ ga-apụtakwa nwere ndị anyị ga-agụkwara ọfọ dị iche iche n'isi my children all over the world ndị niile anyị na-alụ ọrụ mmụọ dị iche iche and difference of the temple anyị ga-agụkwa ọfọ ọkwa ndị chọrọ ka a gụrụ ha ọfọ dị iche n'ụbọchị ahụ nke chat me ọ ụbọchị ka ọ ga-abụ ọ bụkwa nne n'obodo oyibo ma ọ ebe ọbụla distansi nebebara ya a gwara m gị etu anwa mmadụ onye chọrọ ịrụ ọrụ ọjọọ n'isi gị ee eh, onye chọrọ ije na be ajọ mmadụ ma ọ bụ chere kastie spel n'isi gị e enidoro ya prezent and omee ya ọ bụrụ na ị drop protected ọsọ ya bụrụ na ịnọ Amerịka na ịnọ Germany na ịnọ ebe obodo ọsọ ya bụrụ ọbịa mmeghe afekt. etu a ka mmadụ onye nkwa the will the power mmụọ na-apụ apụ ga-anọkwa ebe a lụọ ọrụ mmụọ n'isi gị kwubie okwu n'isi gị ọ bịa na mmezu na-agbanyeghị obodo ọbụla ị nọ distance is never a barrier ọnya ka anyị na-ekwu maka ya so anyị ga-ekwubi okwu n'isi echefukwara na ọrụ mmụọ anyị na-alụ does not have any barrier and distance is never a barrier ma ịgba afọ anyị na-agba ịghọtara ya ọgwa nne nọ mba ofesi ma ọ bụ na-echọlụ isen de friends owe well gị ka ha bịa na dị event anyị ga-eme na 21st they can come with even petition as in prayer request gị ọrụ ụbọchị anwa a ga-edebe ya n'ihu ọlta ebe anyị ga na ekwubi okwu n'isi ha isi the whole petition na wee kwubi okwu wụchazie okwu emu mụ ebe ọnụọ ha ịghọtara ya so akụchinọta ọ bụ if you don't like what is happening to you right now were ọsọ were ije make sure na ịbịa na ya bụ mmemme a ga-eme na 25 celebration ya agabazie n'iru wee rukwa 22nd all over Nigeria ị na-anụ ha n'ọnụ m you are invited akụzinọta You can never solve any problem by mere lamenting. You must do the needful. Na temple a anyị na n'ebe nchụaja bụ ebe a ga-anọ wee ndị mmadụ na-agbụ. I can tell you na ebe zụ ụkwụ na temple a na ụkwụ ị ga-eji naghị aka nke ji bịa mma. Ndị abịa ọkwa na-abịa anyị ala ọrụ tuo ọfụ na n'afọ ha ọ ga-abịa na mmezu. nke a bụ ọkwa dị mkpa na bụ mmemme a 21st yanwa a ga-eri nwa n'ụbọchị ụbọchị yanwa a ga-emegide ruo n'abalị akwụsị tomorrow ya bụ sọnde next ya bụ sọnde bụ 22nd mmemme agaba n'iru anyị na-emere ife na-aga n'iru live band gaa na ya ndị mmọnwụ dị iche iche na ndị egwu dị iche iche ga-anọkwa ndị ga-eme ndị mmadụ obi ụtọ a ga-erikwa nwa n'ụbọchị ahụ my friends and well wishers and friends of the temple they are all invited n'ụbọchị ahụ ịghọtara ya nke a bụ ihe ị kwesịrị ịma mara ya ọfụma so you are free to attend you are invited all then ihe ọzọ anyị chọrọ ikwu ọkwa dị mkpa nke ịbụọ m chọrọ ịma bifo mbanye na lekchọ anyị ji bịa taa bụ biko o nwere ofu onye o nwere ka m na-esi wee lelet mana ọnọdụ ya na-ewute m so much Uh, and I'm calling on uh, every individual to see what they can do to help her. Even if, if you don't have money to support, even if you have contact of who can be of great help, no, no, dear, please let me know. Here my WhatsApp number 0805 78 672. onye abụghị ihe ị kwesịrị ịma send alụ meseji. the story goes this way this particular person na-ekwu maka ya o nwere ihe jikọrọ mụ na ya ee eh? mana ana m afụ ka o si enyere ndị mmadụ aka eh? e eji enyere ndị mmadụ aka n'ụzọ o nwere ike ime mana mgbe mbazi jụbazie onye bụ onye nwe chọpụta na ya na onwe enweri mkpa na ya nsogbu nwere mana ọ bụrụ mkpa nke ya ma na-asa ọbụ problem ndị ọzọ otu o nwere ike gịnị mere ya onye a na-ekwu bụ onye Imo steeti onye mba anọ mba anọ yes onye mba anọ ka ọ bụ nwere onye blood relations mụ na ya atọ ị esi n'olile tutu nwunye But it happens, what happens is, what already happened is this. Onye a na-agwa gị bụ even a is not, is not as if no onye ọdịnala. Yes, but I believe na I can help anybody irrespective of religion onye a na-ege. Mana ihe wutere m n'ọnọdụ ya bụ na this lady a na-ekwu maka ya, nna ya bụ a knight. Nna ya bụ a knight of Catholic Church. Nche afọ afawo na is very variable yes onwe onye bụ onye night filo na na ihe m kwuru na ma i tried my best i tried even to reach out to i think night of st john international ka amara ka a ga-esi wee nye na nchọpụta mmelụ onye adisledi na-ekwu okwu a bụ nna ya bụ night yes nna ya bụ night of st john international gịnị mere ọ bụrụ na ya na nne ya dị involve na fatal accident she lost her father in that incident but the lady in question bịaziri nwee fractured bone for that the time mpata ebe a wee ebe ọ bịaziri gbajie ụkwụ yes ọ gbajiri ụkwụ gbajie ụkwụ na mpata ebe a ịma na ụkwụ agbajiri ebe a adịghị adị izi ịgba dara nke agbajiri n'ụkwụ mgbada because of maybe because of the flesh enyegokwana ya ọtụtụ support <clears throat> mana n'ọnọdụ ya inweta onye ga-emie ọ dị ihe dị involve na ya huge amount of money ihe dị involve na ya huge amount of money point something million ihe a na-akpọ as in ijebe kanu ebe a na-erekọmend na enwere ike imewe ihe dị na ya she's on uh, she's on crosses now as we speak ihe a na-agwaghị ihe megoro like seven six years ago Yes. Let me go six years ago. I tried to reach the the knights. Well, like this is uh, what happened to a family of your late member, deceased member. On one unu n'obi na unu nwere ike contribute If na family uh, na this lady kwukwara n'okwu ya na I write to them to the leadership I got contact then no response to date I have about two years two years now or we get three years now no response to date now <clears throat> on my own I wanted to make inquiries if we can get any support where or any hospital or ọnwụ na nwere ndị na-agba ọkpụkpụ natively is the native way ndị nwere ike handle this kind of case you know ọ bụrụ na mmadụ gbajiri aka ordinary aka the tie aka uh, the arms yes it's easy ọgwa na mmadụ gbajiri the just the leg like this ebe eh, a ọ dị very easy but this time ọ na-afịa ahụ so ọ bụrụ na ọ nwere onye ịma nwere ike ịhandụ such case and you of ma, please let me know <clears throat> I have my own number I will try to give her every support as I can to make sure that she drop the the, the crushes. It's so painful. See somebody that have heart of gold passing through such um, problem without any help. So if you are under my voice and the this the what I just narrated now really touched you, you can be of help by with contact or finance anyway. Because for me, I don't really buy the idea of uh, traveling all down to uh, Kanu, where she was told uh, that they can handle such. But for me, one, going to the north at this point in time, I don't really fancy it too it will be more stressful for her family to be visiting and taking care of her. For me, I prefer if she can get um, alternative place, she her condition can be ratified, maybe within the east. <clears throat> so I'm solic soliciting for support. Anyway, you can do that let's make sure that this particular lady walk on her at on her feet again without crutches since um, the the the church she believes so much then have already abandoned her <coughs> even the night that happened to be um, where her her late father belongs abandon her. But I wonder, how come such organization we abandon the children of their late uh, member? It's not, it's not good. It's not good. It's not good. Then what is the essence of joining those organizations? If at the end of the day anything happened to any the late member's family, the organization we care not. It's not fair. To be honest, it's not fair. is not fair so ka anyị banyezie na na isiokwu anyị ji bịa n'ụbọchị taa isiokwu ji bịa n'ụbọchị taata bụ ihe ị ga-eji mara ịbụ onye akpọrọ ọrụ dịka a prophet onye na-akụ amụma yes akpọrọ ndị akụwago m na-enwe ọtụtụ ndị dị iche iche akpọrọ ọrụ n'ụzọ dị iche iche wee kwụkwa ihe nchọ ịdagres e edetụ ka i ghọta ma ọ bụrụ na i n'ụbọchị mbido ịkọwa maka nkụzi a nọ in series nsi na any human spirit here on earth is a cold one yes in the sense that there is a mission why you are created there is a mission why you are allowed to be on earth at this point in time simple mission is for you to mature as a human spirit and go back to your origin wụ ala the spiritual realm wụ sonye n'otu ndị ichie that is the primary reason why you were created now mana e ndị enyere special task enwe ndị enyere special task call to duty anyị wee kọwaa enwere ndị enyere ọrụ dị iche iche enwekwara ndị ji aka ha prezentị onwe ha to be called yes enwekwara ndị akpọrọ oku dịka ndị ndu the kings yes akpọrọ ha oku ndị ọchịchị like ije n'akwụkwọ uh, uh, samuel ị ga-afụ how samuel um, anointed david to be a king to be a king and to rule his people is a call to duty so e nwere ndị akpọrọ ọrụ n'ụdị iche iche mana ndị anyị chọrọ ifocus attention bụ ndị anyị kpọrọ ọrụ n'ụdị igbo odibo wee nye ndị ọzọ n'ụzọ pụrụ iche ọ bụrụ ndị ndu ma ọ bụ ndị na-achị achị anyị wee sị na ndị anọ in five groups the first group m maka ha bụ ndị ọgbanje wee kọ na second group bụ ndị na-arụ ọrụ dịka eze nwoke ma ọ bụ eze nwaanyị wee gwa na the third group ndị na-arụ ọrụ dịka dibia wee gwa na the fourth group anyị akọwa maka ha taa bụ ndị na-arụ ọrụ ndị amụma wezi oke ka m jiri ihe ịma wee mara gị atụ enwere ọtụtụ ndị bụ ndị amụma ivi na agba ochie mana nsekwa gị na the category of this the called one bụ ndị amụma ọ bụrụ a full time job yes ihe dị iche na ndị akpọrọ ọrụ dịka ndị amụma bụ na ọ bụrụ a full time job like other ones ịghọtara ya ọtụtụ ndị amụma na-agba ochie enwere ihe nwere ihe ha na-alụ nwere then from time to time mmụọ kpọrọ ha na-erunye ha ozi nye ha ozi ha ga-eje wegara ọha mmadụ maọbụ nke ha ga-aga wegarụ individual iji dọ akara aka na ntị nekwa ihe na-achọ ime e nwere ndị amụma dị iche iche enwere mmadụ ka jeremaya jeremaya bụ onye biri na 7th century is bc 7th bc is jeremaya for you onye ọzụzụ atụrụ ka ọ bụ ife akpọ ya so mgbe ọnwụ na ọ nwetakwara ozi o jezie ndị mmadụ e nwekwara onye ọzọ a na-akpọkwa akpọkwalụ bụkwa bụ jona jona bụkwa onye a na-ezi ozi from time to time ezie ya ozi nke bụ na o nwere mgbe ezikwara ya ozi ya na obodo a na-akpọ Ninive obodo Ninive bụ capital of capital of ebe anwa ka edunyelu jona ka o jee gbasa ozi mana maka ihi na jona na ndị asiria na ndị israel anaghị eme ọfụma jona onwe ya wee refuzu ịga ya gba ozi anyị makwa ka esi mechaa nye ntaramahụhụ maka na o jeghị ya bụ ozi si aje. so mana ka anyị gabagoro n'iru ihe ị ga-eji wee mara igbu onye akpọrọ ugwu dịka onye ịkụ amụma na agba ochie o nwere ọtụtụ ndị akpọrọ oku dịka ndị amụma ka akụ amụma ndị ga-eje na wee je gwa eziokwu. si ya na ene ihe dị etu a ihe na-eme n'obodo nahịrị nke eji gwa Nehemaya o nwere ike ịbụrụ onye eze mana ị naghị achị ọfụma o nwere mpụ ma ọ bụ ọtọ na-eme n'oge ọchịchị gị mmụọ chukwu ga-akpọlite ofu onye amụma ya jee dọọ gị aka na ntị nekwa ihe na-eto ihe na-eme na be gị n'ọchịchị gị bụkwa ọtọ n'ọ. gwakwa gị na ọ bụrụ na ị meghịzighị mewe ihe kwesịrịnụ mekwa mpịawa azụ na egi o mere ụmụ Izrel na akwụkwọ ndị ụka ọbịa mgbe ha nwe Ark of Covenant ha bido mewe alụ dị iche iche mewe ọtọ dị iche iche e wee jikwa onye ama ji ejego ha na ihe a ha na-eme na ha ga-atakwa afụfụ n'ala ndị mba ọzọ n'obodo Babylon maka mgbe ahụ the uh, Babylonian Empire Babylon is uh, this within the Iraq Iran within that axis that is Babylon during the time of King of Persia so wee merie ha n'agha merie ndị Juu n'agha mgbe emerie ha n'agha wee kpụrụzie ha kposaa all over the world dominate werezie ndị eshia ndị eh? palestinians wee kpochie ala oh, onye ka ha gara ata afia rota by the time they returned the, the palestinians have already occupied their land so onye abụ ihe ị kwesịrị ịma na ọ bụ ihe ị kwesịrị ịma ka ị mara ka o si wee mee so ihe na-achịkọwara gị bụ na wen ndị ọbụla ma ọ bụ agbụrụ ọbụla refuzuru ime ihe onye na-akụ amụma kwuru a na-enwe great catastrophe na-adakwasa mba ọbụla ma ọ bụ onye ọbụla jụrụ ike ntị n'ihe onye amụma kwuru maka na ọ bụrụ onye agbara onwe ya jeremaya kwuru na ya nọ ebe ya na-azụrụ atụrụ akpọ ya akpọ ya okwu si ejebe the same thing so onye amụma abụrụ onye ji aka ya akpọ onwe ya oku ọ bụrụ na agbọrọ gị dị sayensị ị ga-eji wee ma na agbọrọ dịka onye amụma abụ ị ga-anọ etu a abịagwa gị nwee ike aịda na-ewu clairvoyance ọ na-ewu ọ na-enwelu their intuitive perception get the too high all in these three ways a ga-esi kpọ gị ka a ga-esi gị na ifuru mmụọ ọpụta bakwute gị korokoro fisikal efe ya o wee zie gị ozi ọ n'iwu e, n'iwu iwe credence ị na-anụ voice ewee gị afa afa a eji mara gị si gị nekwa na-adụghị akara ntị gị jee na be onye dị etu a jee gwa ihe dị etu a ma ọ gị zie ma ọ gị na nwoke a n'ebe a gị jee zie ya ozi a ya ma ọ bụ na ịbụ ndị a na-agwa okwu n'ime obi na e, etu a ka ị nwere ike isi nweta ya bụ ozi mana ihe ihe ya amasị bụ na ịnweta ya bụ ozi a ga-enwe this burning desire ime erutunata ike tiri n'ije ya bụ ozi ha ga-akwanye ọkụ n'ime obi you can never have rest of mind tii n'ije kwupụ okwu a when we are small till today onwe one of my sister nwere that onyinye yes ebe akpọrọ ya o nwere ike ịnọkịta ọ bụrụ na n'ọfụrụ oke gafela ma ọ bụ na-ebialụ saịdị ebe ọ nọ ozi abịa ya ji egwa gị ihe dị etu a ihe dị etu a ihe dị etu a <laughs> o nwere nke ọ gwara somebody one day gịnị ka ọ gwara ya of the woman that woman ọ fụbara that woman in entire life before ozugbo ọ fụrụ nwaanyị a the woman is a married woman o wee sị m na ozi abịa na ozi abịa sị m na ozi abịa na ya chọrọ ijezi nwaanyị ozi m aka <laughs> O <laughs> wee je wee sị nwaanyị si ya madam kene ya si madam na na ị na-achọ nwa n'idugo dị na ị na-achọ nwa n'idugo dị for years na ị na-achọ nwa nwaanyị dị surprise <laughs> o wee sị nwaanyị onye a na-agwa gị ewu that Dis my sister na-agwa gị ewu ihe o bidoro mgbe ọ ka nọ na JS kọdọ nwaziri o na ndị last ihe na nwaghị ya awụ mgbe ibin mgbe ọ nọgo na ụmụ jes jeno junior secondary school yes onyekwu nwaanyị wesị nwaanyị na na ị na-achọ nwa na ịnugo dị for years na ịmụtara nwa nwaanyị na-eme ọsị ya nwaanyị eziokwu gasị nwaanyị sị ya na eziokwu o wee ya na ihe kpatara na ọ mụtara nwa ahụ maka ihi ụmụ abọshọn o mere mgbe ọ dị na agbọghọbịa wee gwa ihe ọ ga-eme ka o mee appease dos spirit of those unborn children or terminated their existence in life na ọnwụ na o mechaa ya na ọ ga-adị ime <laughs> nwaanyị dị surprise how come o ji wee malụ na ụdị ihe dị etu a merụ na ndụ ya nke bụ eziokwu na ihe a bido ara mebie onwere dị ka ihe esi wee si wee don talk ọ dọrọ possible because that burning burning desire for nyanwa uh, ije gwa ihe awa dị uh, very very strong that burning desire ije gwa that thing dị uh, very strong so ọ bụrụ na n'ịbụ onye na-enwe ụdịzi ile dị etu a and ndị nwere ụdị ọkpụkpọ oku a can as well be doing their normal business because it's not a permanent work ị ga na-alụ day to day because you must wait till mgbe m mụziri gị ozi even the the prophets of the old o nwere any prophet ji emepe warehouse ma ọ nọrọ ofu ebe everyday everyday na-abịa ka ndị mmadụ ọ na-ezi ndị mmadụ ozi ọ bụrụ ya because na ọ bụrụ ọnya ga-eji aka ya formulate ozi he or she must wait ka ozi abịa ozi mmụọ ziri ya and ozi mmụọ zi ya anaghị ozi ya nwa iwu na ọma enwenata rest na data ozi ya nwa and ọ bụrụ na o jere ozi ya nwa enwere ike ịtịpụ ya ara ma ọ tinye n'ọnọdụ ihere so dị afọ na ọ ga-ejeriri ya nwere ike itinye n'ọnọdụ jebe ejebe adị mma ma nawa ma ọ tinye n'ọnọdụ ihere dịka etu esi wee mee jona nke a ya ji obodo Ninive obodo Ninive dịka gwa gị bụ a capital of Syria o capital of Assyria a gwara ya ji ọjụ uche nke osi ka e gbawa ọsọ nwere lot of drama o wee jebanye n'ụgbọ ma ọ banye n'ụgbọ a ebunu mmiri bido tụba n'ụgbọ a ndị nọ n'ụgbọ a wee perceive na this is extraordinary no nwere something unique na-eme na ebunu mmiri nke a na-atụ because is not normal na agba ochie ha wee sị ha wee fee nza gosi na ọ bụrụ taa ka a gbawara afa enwere so many enwere ike iji gbaa afa yes akpọkuo mmụọ nwere ike iji so many things ọma onye ọ mara mgbe ọ mazi jona ha wee sị mba si jona kedu ihe nke na-emenụ n'ọzi mgbe ha bụchara wee sị jona kama mmiri ya eri ha niile maka na na ajọ omume na-ebutu mba mana ezi omume na-ebuli mba andị na ajọ omume nwere ike iji ajọ omume nke ndị mmadụ wee na ọtụtụ ndị mmadụ ndị ọ gbasara n'iyi so na ị nwere ya bụ kọl mana i refuse to do it enwere ike iji maka gị pịawa ụmụnne gị azụ ife gị nwa na ndị ọzọ you know why ọ ka si ajọji ihe example when mango ya mango tree as ya mangoes ripe ụfọdụ e nwere ripe one nwee ripe ones when you make an attempt go and pluck the ripe one believe me enwere ike inwe natural casualties na-enwere nke ndị achara achị sokwo daa ịghọtara ya so etu a ka ọ dị so mgbe ọbụla enwere natural justice e allow nature to judge a ga-enwe casualties so ọ ihe abụ ihe na-amị na family so ọ yapụta eji wesị na akwụkwọ ndị ụka ọbịa na a ga-eji ajọ omume nke ndị bụ nna wee cheta ụmụ ụmụ ha nke nọ ịghọtara ya so wen allow nature to come a ga enweriri casualties ya by association because ọ bụrụ na na no negative effect or radiation in get involved people the type of friends you keep so etu a ka ọ dịkwa orukwa na eh, tafụ bad positioning ka na inwe ike iketakwa oke na afụ dịrị onye ọzọ ịmara so ọ bụrụ na agbụrụ gị oku iji eje ozi a mgbe ọnwụ na ị dis this message pay attention jee nya ozi anụmanụ na-agbọrọ gị ọrụ mana esekwana ka na ị nwere ụdị ọgbụgbọ oku a ka ịlụwe full time ịlụwe full time because ndị nwere ọgbụ oku a ọ bụrụ ọgbụ oku eji ebute ego maka na ọ part time calling ka ọ bụ because you must wait mgbe onye nwe anyị ma ọwụ mmụọ gbọrọ gị oku tinye gị ozi iwe chebe ịghọtara ya so mana ọtụtụ ndị mmadụ ndị fọlụ within this bracket of prophets na ndị na-akụ amụma n'ụtọ na n'ụkọ ego dị kịta ndị mmadụ na-achọzi ka ha nweta ego ọ marụgo na o nwere onyinye a ihe ụfọdụ ga-ejezi imezi ya ewu ozi ojerie white winch a na-agbụ iri ose na abụ e ịma na enwere oke ose a na-egbu n'ite egbuchi oke ose a n'ite ahụ den ogbuchi oke ose a n'ite ahụ ọ na-afụ nnukwute ụzọ yes ọnya bụ iri amosu white winch o richaa ya kama na ihe dịzi na ya bụ na o nwere ike eji ọrịa erube nwere ike gbuo ya isi ụfọdụ ome ụfọdụ afụfa ebube ebube o nwere ike ịfụgodofu kọlọ pantị iyi n'ukwu sef so onye bụ na ụfọdụ ndị nwere ike nọkọta ọnya ka ụfọdụ ndị ụmụnne anyị ndị na-arụkarị na ụdị pastọ ma ministri na laikari yuz yes naturally o nwere gift ịfụ ụzọ <clears throat> naanị esi ya ozi yes mana instead of nyanwa imeke use of that natural gift chukwu nyerie which ga na-abịa n'ọnwa n'ọnwa ga na-abịa ọ nọ ezie ya ozi ojezie wich ama anaghị akwụ ya ide alụ ọrụ aka ya maka na Jeremaya kwuru na ya nwe onye na-azụ atụrụ na enwe nwe enwe biznes mgbe ozi bata ojezi ozi wich o kwesịrị ịda alụkwara onwe ya ọrụ aka ya wee na-aga mgbe ozi bịara ojezie mmadụ ụtọ n'ụwa a nọ ya kịta onye ọbụla chọziri ego so instead na ya ijelụwa ọrụ ya maka na that calling abụrụ full time work because you must wait mgbe nwere ozi and the call abụrụ call a na-ana ego ọ bụrụ iwu ndị akpọrọ ọrụ asị ndị ama ekwesịghị ada ana ego <clears throat> so dị afọ ya emezi iwu ị na ọda na ọ chọziri imepe ministri ka o were akwụ ụzọ okwuzi asị kọmputa jizọs ara akụ aka onye komita ana akụ aka o nwere ike ịgwacha gwaghị ụdị geeti nna be nna gị gwaghị egbe o isiri gwaghị oisi abụ na oisiri ọ na-afụ ụzọ yes ihe ọ na-emezi uwe ojii adịa ya ose na abụ adịa ya ose na abụ ka ọ ga-agba ụgwọ na mmadụ 10 ma ọ 20 bata n'ọfịs ede onwe ihe ọ ya afụ n'isi ha ncha niile ọ adịgo ya ihe by then o wego from the natural activity enyere ya so ụfọdụ ndị ọdịnala amụrọ na ndị igbo na ọdịnala igbo na na-akụ amụma mgbe gboo ụfọdụ uche na ọ dị wọd prọfet ọ dịzie ka ndị ụka white maọbụ ndị ọzọ mmiri nọ ha nwepụ ọ bụrụ eziokwu mgbe gburugbo ọ bụrụ ọrụ a na-akwụ ụgwọ na ebe nna mba Oraifite ka mmakwa atụ o nwere famili ama titeti famili a nnukwu nnafa akụrụ ama nnafa akụrụ ama e nwekwara so many families na vileji anyị na-akụ nwata mana ụka ekporozi ụmụ ụmụ ha isosidi kwa n'ụzọ a nna nna ha gara ahụmahụ ọ na-akụ bụ na o nwere ike ọ nọgido wonde mmụọ ejegwu ya ya jebe na be onye na-eto onye na-eto ekwugo m ya mbụ jee ozi o nwere ike ịwụkwu nwa ada daizi nwata nwaanyị nọ n'obodo a nụọ dị n'obodo ọzọ mmụọ ejee n'obodo ahụ ọ na-anụ di jegwu ya si ya na nwakwa na obodo obodo Rift jikwa jee gwa ee Ifeanyị ibezi m ya wepụkwa aka enwere ofe ha gaba ha ihe na-eji iwe ogene anyị dana oji ogene ma ọ ụfọdụ ewe ike buru ekwe o ruo ebe ahụ ọ kụọ ekwe ya ọ bịa anabeghị ahụ kụọ ekwe kụọ ekwe kụọ ekwe ọ gbacha ekwe ya nwa ọsọ Ifeanyị ibezi m na mmụọ ziri ya bịa gwa gị iwepụ aka enwere ofe anaghị na-azọ nwanne gị ma ọ bụ nke anyị na-eme iwepụkwa aka enwere ofe maka ụwa aka mmadụ n'ihi ị na-eme na ọ bụrụ na iwepụrụ aka enwere ofe na oge na-etu oge na-etu a na mmụọ e, e, e, ya ebisite ezinụlọ gị na ọrụ ọnwụ ya abatakwa nkwụtakwa ụtọ ọ machakwa ekwe ya ụna ada akwụ ya ụgwọ so ọ bụrụ na ị nwere okenye mmadụ 80 70 years jụọ ya ọ anụgo anụgoro ihe mgbe ọrịa opere mpe so ọ dịbụ n'ala Igbo ghọtara ya kama na ihe ụka mere ndị Igbo nwere ndị mmadụ ọtụtụ famili nwere ara akụ ama na famili ha nwere ike nna ha nwụzie onwe ọzọ onye ya dị nte esi bụkwa fọ na-ewe n'ọdịnala maka na o nwere ike ọ bụrụ arụsị ama ha ọrụ ghọtara ọ bụrụ na ụlọ asịsịrị ozi ihe jekwanyekwa ha n'ụkwụ ụlọ asịsịrị gị and nke bụ eziokwu na ihe ahụ o kwuru ya emeriri today so mana ụfọdụ wụzi dị ụtọ na na-enwere ike ụmụ ụmụ ha bịarite kịta dị ụtọ n'ụka na-ewuzi ọtọ ọnụ ebido meme ministrị denụ mana ọmago na ime ministrị nwere ike ọ bịa nweta amụma maka isi mmadụ 10 ma ọ 20 bịa afọ kanselin ọgwụrụzie ọgwụ tinye ịghọtara ya ebe a ka nsogbu dị emezi ọ dịzie ka ndị ụka nwere esi e e nwere amụma na ọdịnala nechọral ọ na-adapụta adapụta maka ọ bụrụ gị esi na mmụọ sịrị gị ihe eche ka mmụọ zie gị and nke ihe ji mana mmụọ ziri wu na mmụọ zie gị okwu ikwu a na ome mana mmụọ ziri so onye nyekwubu ihe bụ ịbụso na ndị nwere ụdị onyinye dị etu a mana kọl mana na-enwe iwere ụdị kọl a does not mean n'ihi abụ dibịa mana ndị mmadụ na-aghọtaghị ihe gbasara kọl a yes e ọgụ m si na kọl wụ oku yes na-agbọrọ oku but ọ bụrụ iwu na onye ọbụla agbọrọ oku ga-abụ dibịa as full time akọwara m dịka seris anyị na-akụzi taa na o nwelu ndị agbọrọ oku dịka ndị ọgbanje nwee ndị agbọrọ oku dịka ndị mmiri ndị eze nwoke na eze nwaanyị ihe gbasara connecting with water water spirit ha bụ specialist ya ebe a ka ha kwụsịrị ijedebe ngwazi ndị agboro okwu dịka Dibia anyị wee na-ediskọs gbasara ndị agboro okwu dịka ndị na-akụ amụma ndị amụma so maka e, mgbe m postụrụ ihe na soshal midia na-agwa ndị mmadụ n'ọnya abụ ihe anyị akụzi taa ụfọdụ na-ajụ m na ụfọdụ ndị ọdịnala ebelivro na prọfet maka na ha amarọ ha che na the wod prọfet bụ nọọ ihe bilọngụ to ndị maka na ụfọdụ n'ime ha ejedorozi gbara na-akụ amụma n'ala Igbo so ọ bụrụ na ị nwee onye dị etu a ihe ị nidiri ime wụ na ọ bụrụ na ị nwere kọl ịchọpụta ngalaba ebe kọlụ gị dị ọ bụrụ na kọlụ na gị okwu na ikwuo ihe na ọ na-eme na mmụọ ya abịakwute gị si gị jebe ndị nke bụ eziokwu na ọ bụrụkwara ịlọrọ nlọ ịlọ nlọ dịrị onwe ya iche mana nke ahụ emeseji ọ ga-abụ ozi ego ọ gwa gị jebe na ọ gị kwuo n'ọnya akwụ andị ịrụkwa ihe tinye tinye ihe eme mwepụ irukwa ikwuo na ọmụmụ dị etu a gwara gị bịa kwuo andị nke bụ eziokwu na na ọ bụrụ na onye ahụ ị gwara ihe agbagha ya agbagha ọfụkọ ihe ahụ mmụọ kwu so ọ bụrụ ihe dị na ya so ọ bụrụ na ị nweta onwe gị na ụdị ihe a na-adị eme gị and na ịnweta ya bụ ozi this burning desire ndị a na-agwa gị ndị ahụ ndị a kpọrọ ọrụ prọfet a you withhold it you bikos na ọma ekweghịzu ike mụọ ya abịagwagwagwagwu na ọ bụrụ na ịjụ na ime eje ozi a den ihe ahụ ọ kwadolu ga-eme ya bụ ezinụlọ ma ọ ga-eme ya bụ obodo you be fellow you so it not not to go so ụmụ ihe dakọ eme so mana ihe dị mkpa wụ mmadụ ịmata ebe ọgbụgba oke si maka na ekere ọrụ eke and mgbe ị nọ n'ihu ọrụ gị nọọ mgbe ahụ ka ị ga-eji wee ndị ndị prọfet a nwere ike ịdaberezi na na ngọzi nke chukwu oke na-agọzi aka ọlụ ha ọ bụrụ asif na ha gara na-enweta ego from ijesi ndị dị etu ozi mana na ụwa kịta anọzi na ndị e ekwesịrị nwere ụdị gift abịarị na-amonetize ya na ego o wee na-enye nsogbu so ihe ị kwesịrị ịma bụ ihe dị etu a i kwesịrị ịma maka ya bụ onye so ihe njiwe kọwa meseji a bụ maka ndị na-eche na ọdịnala enwere ndị amụma ọ bụrụ eziokwu ịma na ịmaghị and ị na interpret even the gift even people nwere enu dị confuse ụfọdụ n'ime ya nwere nwere ike na-eche na ọgbụ oke ewu dibịa ịghọtara ya mana ihe ọ ga-ejizi wee amasị iwu na ojelụgbaja bụ dibịa ọfụ na ọma enwe agamniru na ya na ọ bụrụ ihe akpọrọ na-akpọrọ ya asị onye ọma osi ozi asị ya zie onwe edemere onwe ihe ọ na-eme so ọ bụrụ ihe ị kwesịrị ịma so ọ bụrụ na ị nwere call akwụwago m series and the method and versions of call yes mana ihe dị mkpa wee masị the exact one ebe ị ga-ejedebe maka mm. na ọ bụrụ na esi na nwere kọl ị na-alụ ọrụ agụ a na-agụ gị ya akwụ ụgwọ ụlọ ịwọnda ma na ọgbọ oku a kpọkwara ọgwụkwụ ya ihe ọ pụtara bụ na ị nọ na the right track nọ n'ihu ọlụ gị nọ n'ihu gị ọ bụrụ na ị nwere ajụjụ n'ihe a nkụzi taa sendịrụ meseji 08057837672 anyị na-agba famili emerekwa ọrụ mmụọ dị iche iche ihe ọzọ anyị na-ekwu n'ụbọchị taata bụ ọ bụrụ na ị chọrọ ịwọchi nkụzi anyị full den jee na my YouTube channel my YouTube name bụ ka ịwọchi nkụzi anyị na-akụzi kwa ụbọchị kwa ụbọchị efe Eze-Ana Ugochi tubelu Oraifite bụ afa m ma ọ bụ ka anyị na Facebook Ugochi tubelu Oraifite ya gazie